ee ọfara ọfara nọ ndị ka ọfara ọfara na ee, enyemaka ụwa agharị ahụ ahụ ee ọfara ọfara nọ ee mgbe na kale mmụne m mgbe na kale nọ enyemaka ụwa ahụ oh. ahụ ahụ ka anyị lee awa mbụ agụgwọzie awa nke lala ihe enye emeka awa agharịawa o ee ọfara ọfara n'o na-aka ile okuri mma ka kpe ihu oku ụjọ njọ ya bufere enye emeka ahụ agharị ahụ ahụ ee ọfara ọfara no okuri mma emeka agharị ahụ oo ee ọfara ọfara no ọnwa ozi hụ ga ika people in diaspora association bịa ere gị oge na-ewishi ọnụ ile ndị ka ee eh, happy christmas and uh, prosperous new year in advance ere gị oge na-agwa ọnụ ni ọfara ọfara ni ee eh, ahụ agharị ahụ a nị agwa ahụ nịrị nwa agụ nị abịagwo ọgụ ọgụmanwa ọnwa e, on 25 nke disemba e, ọhọdụ e, akpọghị ihu mewekere dị ahụ agụ enchọwa na-ebanye nke agwa ọhụ ee ikpere iwu ni agwa ọhụ na ka banye eji ihe lechara ihe ọrụ ime agwa ahụ na-ere agụ n'ịsọ ka ịbanye agwa ọhụ ka banye agwa ọhụ ee eghahani ehurike ghahani udo na ndọkwa na ihụlenya nke chukwu ya ka ekegibanye ahụ ọhụụ na nwa banye ọrịa ka gbanenye ọsọ eji ihe lechari ka gbanenye ọsọ ndị hụ egbu ihe ihere ihe ka gbanenye ọsọ ezigbo ihe lechara ihu chukwu dome nke ahụ ahụ na ka banye ka kpenye ihu e, eji oku akpọkenyi ee eji ihe akpọkenyi ihe lechara ịrị mma ya ka kpenye ihu ejemkpọgún akpọkẹyìn ẹ̀yin ẹja kó zọ ó hàn yín ẹgúnragún zọ họnìkẹ nwọ tó gwa mụnemụndị ka esanileme ike o awanere nwa agụnị enye meke n'ihe hụ bọda maka ihe ndị bụ kpọ e, pandemic e, lockdown so awa hụ gagha nike nke chukwu ihe ndị lechana edeto hụ eke mee n'ike nke chukwu na idose ka meweli enyerasị ọnụ kwedokemenebe ọnụ kwede n'ugwu arịa maka na onye kwa azụ adarụ ala. anyị lechara iwu ndị ka ke ndị rịa ọrụ ebo ke ndị rị ụlọ chukwurie ya azụ ya sị ka darụ ala. so okwu hụ na ikenwọtụ gwa ọnụ efamo roselyn ojugbo the president and founder of the Car People in Diaspora Association alụana alụana ofarofara ọnụ eme ike